ndị hibru isi nke anọ ya mere ka anyị tụọ egwu ma ebe nkwa ịba n'izu ike ya fọdụrụ ọ dị onye ọbụla n'etiti unu ọ ga-adị ka o rughị ya ma eleghị anya n'ihi na ezighokwa anyị ezi ọ ọbụna dịka ezikwara ha ma okwu nke ha nụrụ abarị ha uru n'ihi na ejighị okwukwe tigbuo ha na ndị nụrụ n'ezie n'ihi na anyị bụ ndị kwere ekwe abalị izu ike ahụ dịka o kwuworo sị dịka m ṅụrụ iyi n'iwe m agaghị aba n'izu ike ma ọlị ọ bụ ezie na a ọrụ niile site na ntọala nke ụwa n'ihi na o kwuwo n'otu ebe okwu banyere ụbọchị nke asaa otu a Chineke wee zuru ike n'ụbọchị nke asaa n'ọrụ ya niile ọzọ ọ sịkwa n'ebe a agaghị aba n'izu ike eh, ma ọlị ya mere ebe ọ fọdụrụ ka ụfọdụ baa n'ime ya ndị e buru ụzọ zie ozi ọma abakwa n'ime ya n'ihi ekweghị ekwenye o wee ka otu ụbọchị ọzọ na-ekwu n'ime David mgbe ogologo ogo dị otu a gasịrị sị taa dịka e buruworo ụzọ kwu sị taa ọ bụ unu ga-anụ olu ya unu emela ka obi unu sie n'ihi na ha sị na Joshua mere rịị ka ha zuru ike ọ gaghị adị na-ekwu okwu banyere ụbọchị ọzọ mgbe ihe ndị a gasịrị ya mere idebe ụbọchị izu ike fọdụrụ ndị nke Chineke n'ihi na onye bataworo n'izu ike ya ya onwe ya ezuokwa ike n'ọrụ ya niile dịka Chineke zuru ike n'ọrụ nke aka ya ya mere ka anyị na-anụ ọkụ n'obi ịba n'izu ike ahụ ka onye ọ bụla ghara ịda n'otu ihe nṅomi ahụ nke ekwenyeghị ekwenye n'ihi na okwu Chineke dị ndụ na alụzikwa ọrụ ike dịkwa nkọ karịa mma agha ọ bụla nke nwere iru abụọ na-adụkwa rue n'ikewa mkpụrụ obi na mmụọ ma nkwonkwo ma ụmị bụrụkwa ihe nwere ike ịtụpụta echiche na izu niile nke obi ọ dịghịkwa ihe ekere eke nke na-apụtaghị ihe n'iru ya kama ihe niile gba ọtọ bụrụkwa ihe emegheworo n'anya ya bụ onye anyị ga-akọrọ akụkọ banyere omume anyị ya mere ebe anyị nwere onye isi nchụaja dị ukwuu onye gabigaworo eluigwe niile bụ Jizọs ọkpara Chineke ka anyị desie nkwupụta anyị ike n'ihi na anyị enweghị onye isi nchụaja onye na-apụghị iji obi soo anyị hụkọ ahụhụ na adịghị ike anyị kama anyị nwere onye anwaworo n'ihe niile n'otu ụzọ ahụ a na-anwa anyị ma o mehieghị ya mere ka anyị were nkwuwa okwu bịaruo oche eze amara ka e wee mere anyị ebere ka anyị wee hụkwa amara inyere anyị aka n'oge mkpa